igbo bụ igbo ekelekwa m ụnụ aha m ka bụ maazị Ezokafọ onye nkụzi asụsụ igbo nakwa omenala igbo biko chezokwa n'ebe ụnụ nọ bụ na nkụzi asụsụ igbo tv nke dị n'iru akwụkwọ fesbuk biko kpatara anyị aka na akara nzisa ka izisara anyị ozi a isiokwu anyị nwere tata bụ gịnị oyiruda ume mee na-anị oyiruda ume mee na-anị mee na-anị dịka gịnị oyiruda ume ihe aka nchọrọ ka anyị lebara anya tata kedu ihe bụ oyiriụda ume oyiruda ume bụ mkpụrụ mkpụrụ edemede mgbochi ume ndị ahụ na-enye ụda mgbe ụfọdụ na mkpụrụ ụkwụ ha so n'ime ya agbanyeghị na gịnị na mgbochi ume na ụda ume esochighị ha n'azụ a gwara unu na tupu mgbochi ume enwere ụda na ụda ume ga-esoriri ya n'azụ mana o nwere ụfọdụ mkpụrụ mkpụrụ ụkwụ mkpụrụ edemede ụda ume ọ na-abụ ha sochie ụkwụ n'azụ ha enye ụda agbanyeghị na okwu agha ha na-eso n'azụ abụ na mkpụrụ okwu ha na-eso n'azụ abụrụ gịnị mgbochi abụghị ụda ume ị na anyị nwere mgbe ha na-enye ụda na mkpụrụ okwu agbanyeghị na mkpụrụ okwu na-eso ha n'azụ abụghị gịnị ụda ume kedu mgbe mi na anyị ji arụ ọrụ dịka ụda ume mgbe mi na anyị ji arụ ọrụ dịka ụda ume bụ mgbe mkpụrụ okwu na-eso mi na anyị n'azụ bụ gịnị mgbochi ume mgbe mkpụrụ ụkwụ ọzọ na-esochi mmi na nị maọbụ nị n'azụ bụ gịnị mgbochi ume mana ọ bụrụ na mkpụrụ okwu na-esochi na-esochi mmi maọbụ nị n'azụ bụ ụda ume ọ bụ gịnị ọbụrụ bụrụ mmi ahụ maọbụ nị abụrụ gịnị mgbochi ume mana ọ bụrụ na mkpụrụ okwu na-esochi ya n'azụ bụ mgbochi ume kwa ịma na mmi ị ga-enyezi ụda Ọ ọnụchọrọ ọmụmaatụ mmụọ mmụọ o ndị bụ ha chọọ ide mmụọ ha de ya n'imi ụọ n'imi ụọ ihe bụ mmụọ bụ mimi ụọ ya bụ mmụọ mi nke mbụ na-enye mi nke abụọ ụda mi nke mbụ na-enye mmiri nke abụọ ụda ya ka eji kpọ ya m mm. ịhụgo na ụda agụ orube mgbe ụọ ji apụta mmiri m mm, apụtago ịhụgo ya bụ mmiri nke mbụ bụ gịnị na-arụ ọrụ dịka ụda ume mmiri nke mbụ na-arụ ọrụ dịka ụda ume ya bụ mmụọ nke ọzọ bụ gịnị nnu nnu tupu ị ruo na ịkpọpụtacha nnu ị ga-anụ ụda nni nke mbụ ga-eme gịnị na-arụ ọrụ dịka gịnị ụda ume ihe ọmụmaatụ nke abụọ ị ga-ahụ ebe edere gịnị mkpume mkpume ya bụ okwute mkpume mi ihe ọzọ na-esochi mi bụ gịnị kpe. Oh! mmiri na kpe ụda ya bụ mkpu mkpu mkpu ịhụgo mi nyere kpe ụda ebe erubeghị na ebe ụda ume nọ ụna aghọta ya so mmiri ahụ mmiri tupu irute na kpe mi bụ gịnị nke akara ihe n'okpuru bụ gịnị na-arụ dịka gịnị ụda ume ntụ ntụ ntụ ọkwa ị nwere ụdị nụrụ tupu ruo na ruo na ti ntụ nị ahụ bụ gịnị gịnị na rụrụ ọrụ gịnị ka gịnị uyiri ụda ume nga nne nne nne ya bụ nne nne nne nne nke mbụ ahụ ga-eme gịnị ga-arụ ọrụ dịka gịnị oyirudo maka na ọ ga-enye n'ihi nke abụọ ụda tupu eruo ebe ụda ume nọ e nwere mma nkịta ndakọrịta mmiri mmiri mmiri mmi ya bụ mmimmi mmi nke mbụ nyere nke abụọ ụda ume gịnị ụdị apụta ya bụ na mmi nke mbụ bụ gịnị oyiri ụda ume ọ bụghị ụda mana o e yiri ya eyi ihe ọmatụ nke azụ ọzọ na-esochi abụ gịnị mpi nnụnụ mgbe nzuzu nchụpụ nsọ nyo nri mkpụrụ wee mee gịnị wee dịrị gawazịa ịhụgo mgbe mi na nne ji arụ ọrụ dịka mgbochi ume o nwere ihe mụtara ọ bụrụ na o nwere ihe mụtara ngwa kpatụrụ m aka na akara zisara m ozi a ekwekwala ka nsụwa bekee share this post share this teaching ya gaziara gị aka m maazị ka Afọ daalụnụ